kweli oyibo bi mwa jioji wabia so wabia kan lolo ba o ma jioji asana bo wabia tata ijeba oh. uh, oh. believe ahụ bụ na ije biafra na ka anyị lọtọ and ọkọ ala nyere mega enyiri ya n'isi and ịba nwe mmiri n'ime ise agwa ọjị asa na abụọ Wa bịa ya ikpere dị anyị naanị asụ ewu ji anwụ nwe nne la anyị ka anyị bịa ọ ka anyị bụ anyị amara iru anyị amara azụ anyị amara eme anyị amara ekwu anyị amara ada anyị amara azụ ebulu ọjị wa na-agba gị ọbọ ndị igbo na-asụ tata ndị biafra na-asụ tata efu eke ma ga-abalụba ọ ga-abalụba ka chi ekwuru sị na Naịjirịa na a ga-ejelu mana na a ga-analụ awụnachi ego ọjị a chiko gbaa ọgụ ekwu m sị n'ije ndị ụmụ anyị na-aba na-aga ọgụ va na-akwado ife va na-ego bụ fom ka ọ bụ na ọma anụ ndụcha na site atagaba ịmalụ ka iji emelụ agụleri ka imelie ndị Igbo niile ị na-emere Aguleri nwere ọgwụrụ ndị na-emeliri n'ahịa dịka nwanne mebe Israel a na-adị obodo isii gbakọ ọnụ na-anụ Aguleri ọgụ mama anụsị ya ma melie anyị wee na-ekwu na ije ndị Igbo bụ itele bụ mmeli bụ nketa agbakwasịgo gị ọsọ tata ọsọ ahụ agbakwasị gị tata ọ bụ na iwe odi gị na-arụ mgbaghalị ka anyị bịara ka ị gbaghalị biko gbaghalị gbaghalị biko ee ọ sị na nwata na-amụrịrị hmm. na warụ na aba n'abọ asị m esụta dịba mma na ọdịbala igbo uwe okporo ojii a na-ekpo onye gị na-ekpo onye gị bụ nna bụ eri na-ekpo gị ya n'ije Biafra anyị na-eje na-ekpo gị ya na ogologo ndụ arụ ike na-ekpo gị ya Biafra ahụ ka izulu anyị ya ka o ri ya ka o bifo ma na-asa anya ka ọ bụ na ya nwogo Biafra anyị ekwu na-adịla unu mma ọka gị gbakwasịrị gị ọsọ tata ekwu m si n'udo ya bụ nke onye na ovu na ovu sọ tata gaba na-aba chukwu emeka eri na onye nsogbu dị n'ụlọ nwerekwana ebịala ebe abịasịla ịza sị na nsogbu karị mịa bụzi nke a gbakọ aka ọnụ wa bịa na anyị mana anyị ewego Biafra ise onye ewego dị Biafra onye kwezi okwelutekwele onye ka anyị bịa nye anaghị adịla unu mma ise anyị na-enye gị oji ata ata nna gị bụ eri biko gbaa ọbụ dịka ibukwe n'ụzọ sị ka ịkpa azụ anyị ji aka nri anya gị ya n'igbo bụ aka nlikabashi bụlụ ikenga a sara aka ekpebi ikenga ka ọ bụ anyị wana ego anyị ọsọ ego anyị na-enye gị tata enyechazi gị na anata ata jee n'obi gị kpee ekpele jee na agụve na-ekpe ekpele ekpecha ekpele abụ tupu ka m gbutụrụ n'aka tupu disemba a na-agwụcha ka anyị na-anụ ezigbo akọ anyị anụkwa na ezigbo akọ ma anyị na-ayọkwa dị ka iwepụ ọya wepụ okwu na ụka were n'anya tie ya na igbo na-arụ ka ndị igbo na afọ onwe ha n'anya bajebe ka bajeluo gbadawa ka ha nataluo biafra anyị na-eme ka ọ bụ anyị aka mana iji anyị bịa tata na egwugo m na ọbaga anyị aka ọ ga-abụkwa anyị n'aka anyị nwa na-achị ego ọjọọ tata sị gị diko nna dikokwe dikokwe dikokwe anyị were egwu na otu anyị kpere otu ọkụ anyị adị n'aba nna anyị bụ eri ike nke Chukwu bekee nyere anyị ụtọ igwere ka ọ ya dị igbobi igbo kene m unu unu unu ya dịla anyị mma o na ọka nke na-akwa m obodo ya eri na dị na-eti agụ ya ihe mere nwoke jije n'ọnwa nke anyị mere ka ji wee nwe igbo bụ ibe mere ọkpakọ obodo ha dị iche iche mere nwoke jije bekwe nwoke ibe wee nụọ nwaanyị ma anadụ nata ya ya mere anyị ga-eji were biafra ma nata be anyị nụ Ah, Mmiri keja waru mmiri keja. Onye ọ n'ilu gụ ajata jata Jata azụ jata azụ. Nwoke ahụ ọbụnagụ yere pụta oke akụkarịcha. Na mmiri na-eme ile karịa ọgaranya oke mmanwụ. Mmiri tọrọ ụwa. Arụrụ m ọkacha, nwoke ibe a na-eme anyị riri na ndị zuru egbuga ya egbu mmiri obiara ah. na ya Pita anyị na-ekene Chukwu Okike Abịama na ntụziaka na ekpere nke okpere anyị ma na ekpere a na Chukwu Okike Abịama na-agụ ya ah, n'etufu oge n'ikike nke nwere dịka the chairman Elders Council Biafra na Ụmambara na Anambra steeti na ana m akpọlite wee na-ayọ ka ndị niile bụ ndị Biafra na ebe a elders of Imo elders of Delta elders of eh, Ugwuocha Rivers elders of Enugu elders of Ebonyi elders of Akwa Ibom elders of Cross River ịgba nke representative nọ ebe a because ebe a nọwo obi jikọrọ na ịgba nke Medo ma Bayelsa ma Cross River Akwa Ibom Enugu Ebonyi na Obi Obi Eze bụ Amambala ebe a ka Amambara si bilita anyị na-asị na taa na ekpere a na-ekpe na a ga-ekpezi ihe dịka o si kwesị na a ga-eme ihe majik wee pụọ ebe a na mba niile a na nnukwu niile awụ ebe ha siwu na obi ga-adị ebe a ka ha si mana ndị ọcha na ndị zuru ahịa ori mere ka a gbasasịa ekewa anyị si na onye awụ onye steeti a onye ahụ onye steeti a n'ọta ka anyị nọ mara na obi a ka anọ mụsa anyị ma edo benin na obi a ka anọ mụsa anyị ma igala na obi a ka anọ mụsa anyị ma ndị bayelsa dị river akwa ibom na obi a ka anọ mụsa ma ndị nọ na igala ma ndị nọ na ma enugu steeti ha ncha niile bụ na obi a ka anọ mụ ha mana ndị ọcha ji aghụghọ divalalu sistem wee transfer ya n'aka ndị ndị ndị ndị zoo bụ hausa na fulani ha wee were batazi ebe anyị wee kewazi anyị wee nwee mmanya aka na-eri ihe chukwu oke abịa mmadụ were anyị ibe nna anyị wụ gaadị nyere anyị wee were ebe ọ kpọrọ anyị bata na ọmmụọ dịrị ya bata obodo a ọmụmụ dị bata wee bata ebe a wee kpọga ya ebe ala ezi na mmanụ aṅụ dị mana n'ihi anyị soghị usoro n'ihi amaghị usoro nke anyị na-achọ idozi taa nke anyị bidoro taata dozibe ndị ọcha na ndị briten ndị hausa na ndị fulani ma yoruba wee gbawa aka nara anyị ihe ruola anyị na-eri eruo taa anyị were ata afọ azụ tata ka o biri nabachukwu nke abịa ma anyị na-akpọlite ee e, ngene ngene eze mmụọ biafra na mbara e? biko ngwa hazizie ife otu o si e? nke ndị nke ngwu gbarakwu ya Come on. Mo fẹ́ yẹ gbogbo. Mo fẹ́ yẹ gbogbo. ekele ekele eze nwanyị nne nke bi n'oke osimiri ogoli ya eze nwanyị isi ejeta anyị na na-alụdo ụda nne ụmụ ga-agbata mmiri asị m ekene ekene eze nwanyị nne nke bi n'oke osimiri ogolimọla ibe ya eze nwanyị isi ejeta eze nwanyị oke osimiri ọmụgwụbịa ọchị bụ ọgụgụ okwu ọnụ ọnụ okoye ọbata ike nga aga agụ biafra nke mbụ na ala biafra ọmụ gbara ọba n'oke osimiri dịzụ na ọma mbara wee jide mkpụrụ ọjị n'aka ọjị ugo ọjị ya na-enye oke mmụọ wee budo ngwongwo na ngwongwo aja awela a na-achụrụ oke mmụọ agbanabọ ezinọma mbara aha gụrụ na-ekwu oyigbo na-ekwu ọ na-ekwu ndị na ekwu bụ ndị ọwụwa anyanwụ ala Igbo anyanwa bịara a sị na ife nwata na-ebe akwa alụjela aka na nne ya nọ ya nna ya emegana nna ya nọrọ ya ọ bụ agbamndụ anyị na ụlọ na-agba ka anyị bịara ka anyị megana ka anyị kpakwa aka ka ọ dịkwa etu ọ dị ife enweghị isi na ife enweghị isi bụ na-erubere n'isi ife na-eze okwu elu onye ife na-eze okwu ife mege na ife enweghị isi na agachiri ike ọlụlụ na agachiri ike ọlụlụ na-erubere n'isi ọfọ maka ebunye isi ọfadobe na na agha emege na agha na-adịkọsị na agha ada anụ mmụọ akwụ m ebe a n'afọ ezumezu ndị pụra ndị aja na Igbo ndị ụrụkụrụ ọjị na ngwu akpụ na alọ bụ ife chukwu ji were dobe igbo gboo ọ na-enye ka anyị bido wee na-ekwu okwu n'ụbọchị nke taa anyị wee na-ekwu na ife ga-adịla anyị bụ udo anyị na-ekwu na ife ga-adịra anyị bụ nwere onwe anyị na-ekwu na ife ga-abịara anyị bụ aga n'iru ife akụ ife enwe enwe onye sikwa na nke anyị ama nkwesị enyebakwa n'oke osimiri egwu makana osimiri na onwe ya bụ gana egwu ezigbo osimiri bụ egwu ọbịa bụ egwu anyị akpọpụgo anya nwere agbara nwoke nwaanyị okeke oke agwọ okonkwọ oke onye dị na ya sị na biafra ama nwere onwe ya ya nwere ana megene adịgola anyị ise ikike biafra nwere ebe ọ dị ọgwụ ikike biafra ka a na-ekweje ndị obodo ka e biafra megịnị bụrụ ezi gbuo ya na ikike ga-abata ụwa chọrọ ya ma ụwa achọghị ya maka iko dị n'eziokwu ka ọ bụ ana m adọrọ nwanne anyị nwoke bụ nna anyị dọrọ nwa anyị kanụ ọkwọ ebe ọbụla ebe ọbụla ọnụna na chukwu na ndị ana na ndị mmiri ga na-eche eji itekwuru eme gịnị ekele akwụ ichekwu kele akwụ mana ọ ata mgbe esi ọ bụrụ na a na-achụ ya n'ihu ya na ọ na-azụ achụrụ ya n'azụ ọnọ n'ihu achụrụ ya n'ihu chụọ ya n'azụ n'ọ na-etiti ka ọ ga-eme gịnị n'etiti ka ọ ga-anọ maka na ọnụ ndị ya na-emerụ arụ ọkụkọ ọbụla ya mgbe esi n'ije anyị gara tata bụ ije awele ọ bụ ije mmiri ka ọ bụ na ọ bụghị ije nkụ maka na mmiri na ọkụ na-agba ọgba ome gịnị ochie mana mmiri bụ ọkụ tọrọpụ gaadị ṅụrụ mmiri a eri ṅụrụ mmiri a agụrụ eri ṅụrụ mmiri a ụhụ mmụọ na nna ụmụ ezumezu ndị mbụ na ndị egiri na-eme gịnị anyị nwe abịakwa na mmiri a mmiri a dị n'okike ụwa ga-adịkwa na njedebe okike ụwa nke mmadụ amụna mgbe ọ ga-abụ anyị wee na-ekpe ekpere wee sị na ndụ anyị ga-adị ka ndụ mmiri mmiri ọkpụtọlọkpụ a sị m na anya anyị ji werụpụ mmiri a taa na anya ka anyị ga-eji wee siri ya onye si ife anyị kwuru abụ eziokwu nye baa n'oke osimiri mana onye si na ife anyị kwuru bụ eziokwu nye dịrị anyị n'ọzọ ha so ndị dibịa ka m na-ekwu na ife anyị bịara aka ka anyị bịara kụ kpamkpam ka anyị bịara kụ n'ụzọ na ọzọ anyị ga-abịa weriri ka a ga na-eme gịnị ka a ga na-eri a na-akwapụ efi ana-etiri anyị azụ ọ bụrụ ife kwuru ka a na-eme gịnị na-eme egwu a na-eti oge na ana-ada ịgba ana-ada igbo eze biko na-emekwuwu n'okwu maka na ọ bụ osimiri mee gịnị osimiri nwe egwu osimiri mee egwu mgbe si unu biko na nkwụsịcha ya dị mma na-ekwụsịcha ya dị mma mụ na agụla m nsọ na nwata m na-asa ahụ n'afọ n'afọ wee si a na-agụla ele na ana agụlụ a na nwa nwa ọkụkọ omegene na ọlacha akpa na ya n'ije anyị ga-adị ka iji awele n'ije anyị ga-adị gị ezumezu ezumezu ụmụ ndị oke osimiri anyị kenere ọnụ wee na-asị unu bụrụ unu bụrụ ọkwa anyị ga-ebuje n'oke osimiri ezibiri ebidela eze nwaanyị na ụmụ ya ka ọ bụrụ ife ekwuru ka anyị mee gịnị anyị ji edo n'aka wee na-asị na anyị ga-edo dịka gịnị dịka edo na nsogbu niile chere anyị bụ ndị Biafra chere anyị bụ ndị Igbo n'ọtata ka ọ na edo nwoke agbagana agbagana ya ọjị ugo ka m ji n'aka ọjị ka m ji n'aka wee na-agbapụrụ ya ọrụ ndị mmiri wee na-asị unu biko ọ bụrụ na anyị kwutecha ya dị mma anyị ekwutecha ya dị mma mana ụnụ agụnala anyị nso na ọnwata ka anyị bụ na-asa ahụ n'afọ na ebe anyị si were bịa na anyị ga-anara ya n'udo na ọṅụ na-enweghị nsogbu ọbụla

gị na ụlọ nke taa ụmụaka na na-ewere amaghị nsọ ụnụ agụnara iwu a ga-agba ha iwu ihe awụ mmanya ndị mmiri anyị na-enye nke ụzọ ka ọ ga-abụ ka nwanne nwoke were kwu n'oge na-eteghị anya anyị anụ ọma anyị ga-ebu ehi oke na nwunye bịa ebe a anyị bịa ga-eji ma ebina ihe goma nna anyị na-eri na-eri ihe ike ị na-erikwu ma anụ ọhịa anyị nweta agụ mgbe ahụ anyị ga-egbukwuru maka ọ dịka eke ewu nwa agụ anaghị ata ahịa nwa eze anaghị ekpo ntụ ya ka m na-ekwu bụ n'ụbọchị taata wee ke ekwu ọbịa ekwu ka ha na-azụ wee na-atụ na-ayọ ụnụ taa anya anakwa ọka aka anyị sara akwa ha mgba ka anyị na-agba ụnụ ọkwa ayọ ka anyị na-ayọ ụnụ wee na-asụ ego nke adịghị ebe a ihe anyị eweteghị ebe a ka ụnụ were were gorie nye m ọjụ ka nye m ọjụ ka ngọ ọkwa ọjụ dọ ya ọjụ mata ọjụ ndị amụma ndị amụma ọrụ ha siri ike ọrụ ha dị ebube ka esoro ha fe chukwu ọbụ bụ ndị amụma ndị amụma ọrụ ha siri ike ọrụ ha dị ebube ka esoro ha fe chukwu ndị amụma ndị amụma ọrụ ha siri ike ọ ha ndị ebube ka anyị ha fee Chukwu All Biafra. All Biafra. Great Bishop. Grace. Great Bisho. Grace. Great Bisho. Grace. Ọkwa ya ka anyị na-eme. Anyị anago n'aba Chukwu Okabịama. abata enwerego onwe mana asatukwa oke adịaba ndogachi na ana biafra ga-adị na ana biafra akwụ n'ọnwụ nke eji ike biafra tata ka ha tọpụrụ ya nabatukwa oke mbido ka na-ebido anyị na-aga n'obi ga ebe a wee ma ebe a si a ka anyị na-aga n'obi anyị dị eme nkụja anyị dị agbọrọ ọsọ anyị dị abụkwa na mmụọ egwu anyị dị achọ ajọ mmadụ nke ji biafra ebe ọ na-anọ kedu anya bụ from Britain to the zoo country tata mhm. ka mgbe eluigwe biriri ihe n'aha Chukwu okike ọ ga na-ada na na taa ka m nwere onwe dị na Nabi n'aba Chukwu anyị na-akpọlite dịka o si bụrụ mkpokọrịta biafra niile na ọ ga-abịaba akụkọ ọkpọ kpee ekpere dịka o si dị n'usoro bụ Ada George Ogbuah one of the elders of biafra ee dịka o si kwesị ekwesị ọ ereba ehie na ụwa ife niile ọ bụla n'ime ụwa eze na-ekpesara ọgụ ọ bụrụ na anyị ya na-ekwu okwu ya bụ anyị anwa bụrụ anyị Biafra ka anyị anwa pụnarị anyị ọ bụrụ na anyị anyị na-ekwu okwu ya na ọ bụrụ ngị nyere anyị na ọ bụrụ anyị Biafra ka anyị anwa pụnarị anyị mana ọ bụrụ na anyị a bụ anyị anyị nke gị bụ ya wee onye kere igwe n'ụwa kele wee nye m Biafra ha ewe the lion of Judah ife alụlụ anyị ga-abụ nke anyị ise. ife inyere anyị ga-abụ nke anyị ise. onye si na mụ afọ ma nwee nkebe nke ya ga-akọnarị akọ ya wee na-ekele gị eze bi n'igwe si gị daalụ imego for giving us Nnamdi Kanu the prophet of the day na m ya wee ka efi si anyị kwuo ọbụrụ na Anukewu bụ the first you have been doing it ịmaga ebe isi wee kpalụ nna anyị ebo gad wee kpọbata wee zokwu n'ebe anyị azago n'okwu taa what the men to remains nwere ife fọnụ nwere ife fọnụ ife fọnụ n'ebe nke ga-emere anyị ife ikwu bụ na If you go to anyị wee na-enye gị ka ngwa before you go out from here If ife ife ndị hibru ife kasị bụ na onye ọbụla ga-akpọ isi anyị n'ụlọ nna m ya wee ga-akpọ isi anyị nye gị n'ebe nna anyị ga-adị zọrọ ụkwụ ada yoga you are not able na na ife niile ekpebi n'ebe n'ụbọchị tata ga-abịa na mmezu ise ife niile ekpebi n'ebe n'ụbọchị tata ga-abịa na mmezu ise ihe niile ekpebi n'ebe n'ụbọchị tata ga-abịa na mmezu ise ise ya wee kele gị ise ya bụ nke gị a sị ugwu niile na nsọpụ niile na otuto niile na Bora okike abịa. Chukwu okike abịa ma ekekere igwe ke ụwa ya ihe anyị ji gbakọta ebe a bụ ụmụ Biafra bụ na anyị chọrọ ịna anyị ataghị akpụkpụ ibu oru n'aka ndị Hausa Fulani na Britain anyị wee na-ekpe ekpere taa n'ofu obi na ofu mmụọ wee sị n'ụkwụ ụkwụ anyị ji bịa ebe a taa na ọrụ Nnamdi nrụ bido na na mmezu na ụkwụ anyị ji bịa ebe a taa na ụna ka anyị na-ana mgbe na-adịghị anya ka ife niile mezue dịka ọchịchọ gị si dị n'aha Chukwu okike abịa ma ya na-eme ka ya na-eme ka na-eme ngwa ụmụ chineke achọrọ m ka anyị nye chukwu okike abịa ma seven of hallelujah ugana hallelujah hallelujah hallelujah Almighty Yahweh. Almighty Yahweh. Almighty Yahweh. Almighty Yahweh. Almighty Yahweh. Almighty Yahweh. Almighty Yahweh. Almighty Yahweh. Ada kọ́kọ́ lè ṣe àlọ́ ọ̀dọ́. Ṣùgbọ́n kábíyà mẹ̀kẹ́rẹ́ wá. Wá bí a máa yé. nna nke abraham isaac na jacob nna nke eri nna nke nnamdị kalụ anyị akpọkuo gị n'ehihie a n'ihi na anyị bịara n'iru gị ka anyị chọọ iru gị anyị ekele maazị nnamdị kalụ tụtara eruru a na anyị kwesịrị ịbịa ebe a taa ma ọ wụghị onye ka nwụ onye ga-akpọta m ebe a ebe ọ bụla maazị nọ anyị si ndụ ogologo ya ebe ọbụla maazị nọ ndụ ya biko maazị amachebe ya ezinụlọ ya maazị mepọ nne ya anya ka anyị rabụ ndị kwesịrị ntụkwasị obi na njem a mana ala abidet chukwu okike abịa ma nọnyere n'anyị nkwa ị gwara anyị na ị ga-enye anyị ị gwara anyị n'akwụkwọ nọ na ọ bụrụ na anyị ewu ike kpọọ gị ezi aha gị ahụ na ị ga-akpọghachi anyị n'obodo nke anyị Nnamdị Kalụ akụzigoro anyị ihe wee ezi aha gị taa esorogo m na-akpọ ya aha gị wụ Chukwu Okike anyị akpọọ gị n'ehihie a sị gị ụmụ gị ekpere ka anyị na-emecha mmemme a Chukwu Okike abịa ma tutu ọ na-azụ n'ahịa anọ ekpere anyị a nke anyị bịara kpee ebe a pụta ihe n'aha Chukwu abama mgbe anyị na-ala anyị na-arịọ oge Chukwu okike abịa ma lekwe ndị ụmụ gị bịara ebe a ụmụ ọgbụgba ndụ gị ndị hapụrụ ihe niile ha ga-eme wee bịa zaa oku a Chukwu abịa ma ụkwụ ha ji bịa ha ga-eji ya laa mgbe anyị na-ala obu ga ga-adịgide mgbe anyị na-alụgharị anyị ga-eme mmemme ka onye mbụ kwuru a na-egbu efi ndị na-eri azụ a na-eri ala bụ ala gọziri agọzi nke mmanụ aṅụ na mmiri ara ehi nọ n'ime ya onye mere e ji kwụọ anyị ụgwọ ma nwa na-achọ nke ya achị ya onwe ihe na ebe ya anyị arịọ ka ị gbaghara mmehie maka ndị mmehie ka anyị wụ ka anyị bịara na mmeri a ka anyị ji ya sapụ njọ anyị n'aha ya shụa ọ ga-adịrị ndị isi anyị mma ọ ga-adịrị edasị mma ọ ga-adịrị onye na-agara eri ozi na mma ọ ga-adịrị ndị nwaanyị mma dịrị ndị okenye mma dịrị ụmụaka mma dịka anyị gọrọ ka o rere na oyi na mbọ na aha ya shụa amasị ya nke abịa ugbu a na-ekwubi okwu dị iche iche otu ga-ekwulite a nke kwuru okwu mee ka anyị bịa ebe a mee ka anyị hụta eh, Obi Ijad wee sikwuo na Obi Ijad ebe ọ zọrọ ụkwụ na mmiri a anyị wee na-enye gị ekele pụrụ iche n'ihi ihe ndị a niile wee na-asị gị chukwu oke ama anyị na-ayọ gị biko ụkwụ anyị ji bi ebe a ka anyị ga-eji na wee na-asị ihe niile nke emekọrọ ebe a ihe niile kpụkọrara ebe a ọ ga-abịa na mmezu n'aha chukwu oke abịa ụmụakwụkwọ seven seven seven to the Most High Yahweh. Hallelujah! Hallelujah! abịa ma nke pụrụ ime ihe niile chukwu nke kere eluigwe n'ụwa na ihe niile anyị na-ahụ na nke anyị na-adịghị ahụ iwu chukwu nke nna anyị abraham isak and israel ibu chukwu nke nna anyị gad ibu chukwu nke nna anyị eri ụmụnne ya ọkwa gị bụ chukwu nke chukwu emeka obi egwu onye idowere n'ochie eze ọra si ya wee na-elepụ oche eze anya anyị si ekele na nsọpụrụ dịrị aha nsọ gị mụ na ụmụnne m ụmụ eri ụmụ arọde ụmụ eri ụmụ igbo n'elu ụwa niile anyị jikọrọ aka na-anọchite anya ndị nke anyị ndị na-anọ ha n'ebe a wee na-enye gị eje ekele wee na-ebuli aha nsọ gị elu anyị sị gị nara ekele maka ihe ọma i mere na anyị site n'inye anyị awa awanabi maazị Nnamdi okwu anụ ihe ọma ka nke a dị ebe ị mere na anyị ihe ọma anyị si ekele niile nsọpụrụ niile haleluya niile hosana niile nke dị mgbe gboo nke dị ugbu a nke gaji dị n'ihu ha niile bụrụ nke gị ụwa ebighị ebi o anyị na-ekelekwa gị maka ndị niile iji wee kwara ngwa ọrụ wee njem ozi a ndị iji wee na-arụ ọrụ n'obu gad anyị na-ekele gị n'isi ha anyị na-ekelekwa gị n'isi onye isi anyị n'ọma mbara abụghị ndị ọkpara ndị ji isi ọfọ iji wee na-eje ozi anyị kelere gị n'isi ya anyị kelekwara gị n'isi our national chairman eh, His Majesty Okwunga onye nọ n'ụzọ ya na Onowu anyị kelere gị n'isi ha anyị kelekwara gị n'isi awa national es national maazị Igbokwe anyị kelee gị n'isi ndị Biafra niile maka ihe ọma imere anyị na mgbe gara aga ka imega ugbu a nke ị gaji ime onye nwere ụmụnne m ekwutechala ihe niile ha yochawo gị ahịhịa niile ha yowo gị ahịhịa niile dị iche iche nna eze udo ome udo na afụribe kusi otu onye Biafra rite ihe ndị Biafra niile mere gịnị eji m na ekpere site na onye nke mbụ onye nke abụọ onye nke atọ onye nke anọ ekpere niile anyị kpere taa dịka anyị kpere ka o rere n'aha eze chukwu okike abịa onye nwere naanị otu ihe fọrọ nke anyị bụ ụgwọ nke anyị ji gị for biafra you have opened my eyes to see you have given us biafra ajọ mmụọ a ga-akwụsị ya ajọ mmadụ a ga-akwụsị ya nwoke maọbụ nwaanyị nke chọrọ ịkwụsị ya ọwa igbo ọwa awụsa ọwa yoruba ọwa onye ọcha ọfin of england tie ya ihe otiti dịka fero tie ihe otiti dịka itiri fero tie ihe otiti dịka itiri fero tie buhari ihe otiti tie jubrin ihe otiti tie amị ha ihe otiti tie polisi ha ihe otiti tie dss ha ihe otiti nwoke maọbụ nwaanyị tirila igbo ihe otiti nwụọ tie ipob ihe otiti ebe ọ bụla ha nọ wezụga ha n'ọnọdụ hoo Nani IGB Wajekele. Silver and gold we have none. What we have is what we are going to give you now. Nani here I want to say dear France na say mama Dear France na say mama Dear France na say mama Ukotite ile umma, يا فرنسا umma, Mama, Nandi Nasi, Mama, Eri Nasi, Mama, Oyo Kike, Kime. eluigwe ka aha gị dị nsọ ka ala eze gị bịa ka ime uche gị n'ụwa dịka esi eme ya n'eluigwe ka anyị mee otu a n'ụwa nye anyị nri taa ka e ga anyị ụbọchị taa gbaghara anyị ihe ọjọọ niile anyị mere otu anyị ndị mere anyị ọjọọ edubuna anyị n'ime ọnwụnwa ma zọpụta anyị n'aka ajọ ọhịa n'ihi na alaeze a bụ nke gị na ike gị na otuto gị ugbu a na mgbe niile ụwa ebighị ebi anyị bụ ụmụ ya ndị nke fọdụrụnụ taa bịara ime dịka o kwesịrị ịdị isi ebe a nna nna anyị si bịa wee chọta ya na-asị ala bụ ala nsọ ala Biafra nke i nna nna anyị o wee rute anyị aka ọ ga-adịgide ala a ga-erutekwa anya aka ọzọ ndị iro ndị fulani na ndị awụsa na ndị briten ha ga-esi ebe agba gba ọsọ dịka anyị bịara soro nna anyị bịa na mmiri o si bịa wee na-echeta bịa n'obu gadị nke a kwadoro wee nyere anyị ruo taa anyị achọla nna anyị bịa anyị si aka ọgwụ ọbụla gị nke ji ngozi anyị ọ ga-ahapụrụ anya n'ụbọchị taa ihe ọbụla gị ji ngozi anyị a ga-ahapụrụ anya n'ụbọchị taa ọfọ niile nke nwoke ịgọrọ e na nke nwaanyị ịgọrọ e nna gị chịkọta ha niile n'aha Chukwu Okike abịa ama ọ bịa na mmezu ka ọ bịa na mmezu ọ bụ n'abalị oge abịa ise taa ka di Biafran elder under the office of eh, Maazị Nnamdi karo nke ndị edas na-eso ndị a bụ edas of Biafra n'ebe a our leader our national president bụ His Majesty Nze Omenego Ogunka is on the way which i na believe na ọ nọzi ma taa n'afa ya na n'afa ndị niile wụ ndị na-agba mbọ maka ọdịmma nke Biafra ka anyị na-asị na ọ ga-adịrị anyị niile mma na Chukwu okike abịa ma obi anyị ebinye ebe awụla na n'obi ka anyị na-ebiri n'ike na-ebiri na ebube na-ebiri na aṅụrị na-ebiri na mmeri n'agha na-ebiri na nwere ogwe Biafra n'aha Chukwu okike abịa ma